Yeah. Hey, now I want to call my name so that you know where it is coming from. Hello, Nze. Yeah, like good evening, sir. Yes, Nze, biko, eweliwe, anọ m na ala m zụrụ ezinụlọ unu n'aka. Ee. Eh, yeah, ezigbo nsogbu nọ. <clears throat> mba wụdị maka ndị nyoga n'ala nga ka m kwe na-akpọ ee eh, nze biko ịma na akwụchala gị ụgwọ ala a m kwụchara gị ụgwọ nwanne gị nwoke abịa si m na ala akwa ala mpụ unu ma ewerekwe ego ọzọ ọgụrụ nye ee eh, m kwụcha ụgwọ nwanna gị ka ọzọ abịakwa ugbu a na ọ enyi nwaanyị mpa gị mụtara nwa ọ sịkwa na ala sokwa urukie eh, nze nye nkwe na-akpọ gị ihe awụ enweghị anọ m na aka ikwu ọtụtụ okwu maka na akwụọla m ụgwọ ala a 10 times but ihe m chọzi ime ka ha mara na awụ onye si obi kara ya akwa ahụrụ ala ya etigo ụkwụ mba mba mba mba mba ije m ga-agara unu ọ bụdị na mmadụ ka m ga-aga aga m aga ya na mmụọ onye si obi kara ya akwa ala anla m aka ọ gbasara ezi unu na ya wụ otu nnu esi eri ndị mmadụ onye ebe azụrụ n'ala ọkwụcha ọkwụgharịa ọkwụcha ọkwụgharịa otu akụnshi na-ana anatụ ndị ọbụla ma mmadụ na-ewerela ala ihe niile nọ na-akpa ya agwụla akpa e, alakwa ọ gaghị enweta but m chọrọ ịgwa unu niile onye sobi karịa ya ya eti gị ụkwụ na a na mmakwa n'ọwụze ka m na-agba okwu ee ama m na ala arị mma wuru ndị nze m ga-agwa gị na ala a na emebiele m ya ngwa tizie ụkwụ na aka mara ma ị uru ya gwa ụmụnna gị e, chere nze kwara ihe ifuru na-ekenye m ala ebe ọzọ na ka <clears throat> nze ọwụ ka ka m chọrọ ka ala ka m kwụrụ ụgwọ ya akwala m ụgwọ ya kwụ niile ehe maka udochia mba maka ọka udochia ka m ji si gị onye obi kara gbaa na na ha bee ti gị na ụkwụ n'ala a mele mere na ọ abalị mba ya maka enyi nwaanyị mpaga ahụ si ọ mụtara mpaga nwa na nwere ala a okwu ka ya dị iche ịghọtara okwu ka ya dị iche ama m nga m ga-akpafe gị Eh, bata uh, ala ihe m ga-eji ya eme ama ebe bido mee batụ uh, gwa ndị ezinụlọ so onye obi kara ya etiri gị ụkwụ anyị ga-ahụ ihe ga-eme mba ka udo chi anọ ndụ udo